madam you have to come and apologize me forget ya na ị acquire so many political power ikwesị ịyọ mbiko mkpụta ọgaranya kakwa ogbugbu ya mma amadi mmụọ ya nwe all the radio station dị na Nigeria before you know it day before yesterday afly gafa m na the whole radio station even ndị redio na ajụlọ m unu ekwurula m ọnụ m asị na lozezie kpọrọ nwa gọọmenti gbafelu nke ka m esi kpọrọzie nwa oke akpọrọ m nwa kpọrọ mpịa akpọrọ mmịa wee na-egwa ndị mmadụ ebe fanụ ọ dị ọkwa m na imejọkwa e m ikwesịkwa e ịbịa ihe ọma apology lapụkwa na ịbụ nwaanyị swallow your pride come and apologize me come and apologize me imejọ e m ịkpụta ọgaranya ka ogbugbu ya mma mana a sị na ọ bụrụ na agbala ụzọ owere mgba na ọ dị echi mana ama ka mmiri ọ gazi ugo adị a na-arụ ya adịkwu ya na-arụ so famili family butuo mgbe mụrụ nze m ọzọ ekenekwa m na asị m ka onye chi nya gaziela biko n'ụbọchị nketa tata ji ozi si na lọzeus family apata lozeus akọwakwara na ndị be women ndị women affairs of Anambra State need iten ya apology which the harassment and ya and the insult and the defamation of character and false allegation ha lee n'isi ya mana ọnụ ọbụla o na dị n'olunu onu ụlọzi osi ya bụ ihe wutere nya nwa ikorobịa ibe m nwa na-enecha anya vidio ya bụ ihe wutere mana ọnụ ọbụla o na dị na na vidio a unu nu onu agaba odogwu ndị Igbo obi igbo ekene m unu igbo ndị ọma njem ọ na asị m ka onye chi ya zelo my good people of nigeria una good morning ihe m dere ebe a bụ ka nye unu update gbasara nwa anyị mma nke mmịa tiri ife onwe ife mee yesterday yesterday many men bịa here about 10 of them fa abịa the doctor kpọm na fon si m na onwe ndị bịa anụ so mụnwa rush abịa n'ụlọ ọgwụ mitie fa so ofu the oldest one on ebe a not be inspector of police nsị akekwanụ your id card ọsịba m who are you mmego ka o si jụọ mụ a na-ekenekwa ya good morning sir based on sị na polisi ka ọ bụ mana o wutere m na atlas na ọbụla oyi polisman ka ọ bụ the tin wute m mmụọ so the tin wute m mmụọ na emesi atlas ọbụna ọbụla oyi polisman Ajongoga, who are you? I don't know you. Can I see your ID card? It's who am I? ebe unu dị ten boys isi m kwulu nwa ọra kụnye gị ka efe mma agwazi ụmụ otu ka efe mma agwazi ụmụ be anyị n'obodo oyibo ebe high profile people pụtago somebody like Simi Nwankwo onye ka na-agbalụ Nigerian Super Eagles bọọlụ nọ Italy si mụ na a azụ nwa primary school to high institution na manchester a major general na army nigeria ọgbọkwa nigerian army american army si details nwa one of our brother from enugu bụ a soja na usa si ndị chọọ ịkpọ nwa jee usa jugodu na whatsapp m as in fadi ka aja dị naanị aboki stop the video that thing i dey o oh, fadigodu aja dị naanị ịghọtago nke ka m na-esi kpọrọ nwa ọra kpọnye unu mkponyezi unu nwa ọra ịmalụ na nlu otu na ụmụazụ otu ya agba m ụkwụ n'ike si m na m bụ onye mgbu ka ọkwa agụnye m n'aka atụrụ m n'ọgwụ oge m postu vidio enye m details ebe nwa nọ my own bụ ka nwa dị mma because many people send the fund to take care of the child anyị abịara chebe gọọmenti mụ na gọọmenti adịla arụ o nwere ihe gbasalụ gbasara gọọmenti nwaanyị chee lakọmụlakọ gọọmenti nsị ka ndị ụlọ dizewu famili biko butuo unu nke unu mere ezugo unu chọọ ịmụ Facebook ọkụ fe ekwelugo na anyị nwere ya then madam ọ bụrụ na ọ nwee ebe mmejọ gị am so sorry isi na ịkpọ m na phone na ndị very rude for you na m da iwu amarọ m biko emelọ m lọ emelọ m lọ na kesi gọọmenti ji na ịkpọrọ nwa ịkpọrọ the person pro from another state na ọ dị against law nọ na monde ka m kpọrọ ụdị nwa ndị monde is a sit at home o nwere ụlọ ọgwụ ọzọ mma m na-ejebe ya mee njikpọrọ ya bịaba ebe a so biko ndị lọ ndị barista ma ndị nọ ya iwad na unizik melụnụ m ebela amalụ m na ọ dị against law mnwa bụkwa uche m ka njọs kwuba iru ọtọ na-eme then madam you have to come and apologize me forget any acquire so many political power ikwesịrị iyo m biko mkpụta ọgaranya kakwa ogbugbu ya mma amadi mmụọ ya nwee ọ redio steshọn station dị na Naịjirịa before you know it day before yesterday aflayi gafa m na the whole radio station even ndị redio na ajụlọ m unu ekwurula m ọnụ m asị na lozeuzie kpọrọ nwa gọọmenti gbafelu nke ka m ma-esi kpọrụzie nwa oke akpọrọ m nwa kpọrọ m pịa kpọrọ m mmịa wee na-egwa ndị mmadụ ebe fanụ ọ dị ọkwa m na imejọkwa m ịkwesịrị ịbịa ya ọma apology lapụkwa na ịbụ nwaanyị swallow your pride come and apologize me come apologize me imejọ ọmụ ịkpụta ọgaranya ka ogbugbu ya mma mana a sị na ọ bụrụ na agbala ụzọ owere mgba na ọ dị echi mana ama mmiri amụọ gazuga dị a na-arụ ya adịkwu ya na-arụ so Lozil family butuonu aya ka dị n'iru aya ka dị ejego m nga eya anụ bulunu m a blackmail gokwanụ m that is the nature of the thing mana ife mma bụ na ọnwa egbu n'ugo na o buo na ọ ya eme gịnị ọ ga-achake maka nwata bulu agwa obuli ilu ọ bụrụ na agwa etigburu nwata ịma na nwata ji ọfọ ọ bụrụ na ihe a na-emelie isi m ịma na ọ bụrụ ụwa mụ na chi m otego bido ma ndị na-ede na fesbuk si na nje kpọrọ nwa gọọmenti akpọlụlọkwa m nwa gọọmenti ka m gwazie unu ebe ife afọ mekwa bụ na iru ogbe m akpọrọ nwa ahụ ebe afọ a na-eme vidio afọ bụ mkpọtụ ka e na-eme n'azụ ụlọ m ka a ma ama nlalụ n'ọnịcha wee bụ na m aralụlọ n'ụlọ n'otu anwa mụnwa ka akpọtalụ dị mata den mma m kpọọ m si m nke ebe m nọ si a na nnọkwa na ebe ji adoration ịmaka oke o si adị eji eme ije nwoke onwe nwa mụ na ụmụ oji mụ na ya na-abọji ọsọ nọdịkwa na akwa nsa nwa na-elipụkwala onwe m ife ka ụmụazị obosi ịmara gị na nwa nọsi ya etete na otu na ike ya agwụghị ọkụọ 11 o'clock nje ebe dị woman nwaanyị a na-ele pepe sup opposite field bụ ihe selụ masị si m na dị woman agbafelugo oge emechi ụzọ amadị m na onye gafere m ogo dị dị ọ dị woman bụ ihe disivu m esi m na nje ọ oh, mụnwa ka akpọtala ya first video anyị postu bụ mụnwa pọblishin online ọ nwaanyị Deeper Life bi na 2 e ya gba n'aka ejirughi egbe enene ya ka m kwudobe ka akpịrị yala ego m igbo mụrụ m asị m ka nkene unu eme unu ya afụzi ka anyị na ndị polisi si jee mme postu the video maybe na the woman nwee high dream ebe the girl nọ onwe ike ọ bụna ọchị ịkpụ ya jee fụkwuru Elizabeth ịghọtago nọ hapines bụ na ebe ọ dịgo n'aka gọọmenti ngwanụ ọ bụkwa na unu achọrọ akwa anwa ibunye nwa unu ebutekwa ya na ndị enyi enye ya riri nne ego ya very costly Christian Dior ego akwa ngala ọnụ ịghọtago so onwekwa ihe nkwa ụbụ asị unu ajụọ parents de girl ya sị na ihe a niile m na-ekwu na-asị ka ọ bụ ọkwa ebe m na isi na ndị nnewi chikokokwa m oke ọkwa ụmụazị nnewi kpọkwa m from Lagos si m na ụmụ ihe na-eme na befa mụ jebe mata ọ nke a ka ọ ya abụzi post olu unu unu nụzie nka unu ebelụzie ebelụ agwa m unu last Sunday 7 of last two Sunday na ọka m tugodulu unu obere ife na-eme n'ogbe ndịda na anyị na-ata afụ efe ụmụ nwaanyị ọbụla nọ na be anyị na-ata afụ nna o so gọọmenti adị m so sorry by ịkpọrọ nwa from Anambra kpọta anoda steeti amarọ m na ọ dị against the law ịghọtago ọ bụkwa na ọ ka m na-ejije nga nsogbu adịrọ ịghọtago asịkwa m nke onye chi ya zelu biko rapụ na okwu afọ ofu okwu ekwuo ya one week anya na atizie ya mbaba na aisha anya da ati fim anya da ede novel ekwesịghị ekwusi okwu ozugbo akụọ ya ịchafụ banye anoda level ihe anyị bụba azụ anụ ụka ndị asịrị na-asị ka ife na-eku na lifa ịkpọtago e si ndị asịrị si baka ife na-efu e kere kwa m dọkịta dọkịta bụ ihe mee vidio nka ya post dọkụ fa fachụba m ke egbuo mụ weta my phone mụ weta nka mụ mee nka enweghị m any option asị nwa otu mbụ mụ aja ọsụla alụfa alatafe ebe CCTV kamera si etinyesia fa na ctv kamera mana fa amarọ ee jos nse guy you you mbịa CCTV kamera idonye iru so ndị polisi afọ Irufadi si na ctv kam tru let the truth be told ndị polisi ahụ ọkwa m efe ọ mkpali ka fapali m dọkasịa akwa m mana m nwagoro panadol maka ife mbụ kalie m arụ so ịghọtago e nke ekwula alapịa na ife ya eme eri ka ọlụ eji n'aka ka nkụ asịkwa m nke onye chi ya zelu mana dọk afụ ala na ọmata m ozugbo dọk ekwulozi okwu. a treat begodu dị nwa before i come and paid my bill oke ndị bịa anyị ya agwagodu fa bill nwa fa e, ebelu kpọlụ adịm unu nwa nwere ihe gbasara mụ na gọọmenti ife m dị bụ ka nzọ nwa ndụ tinye ya ndụ n'ime so doctor i really appreciate you very much thank you for all your effort chukwu gozie gị nna m so igbo mụlụ m unu rapụ n'okwu rapụ n'okwu n'okwu adịrị ebe anyị ekwu ekwu ife aka ya eme meri ka afụgo m udiri ife a ụnụ a na-ajụkwa nke maka Deborah ka m kọsịala unu anyị kọna anyị afụsigodo ọdụ dị destin ọ bụrụ izi ọbụla mbụ na nwata bụla agwụ okpulile o jikwa m n'aka ọ na afụcha anya vidiyo biko nyere anyị aka na-agbasa ozi a ka olue akụkụ mbọ mba niile biko kwenyekwa anyị aka sọskraịbụ na dis chanel drọp ayo kọment wit us bụ yo notifikeshọn ka ị na-enweta notifikeshọn mgbe ọbụla atiri vidiyo ọfụma mana ọnụ ọbụla o si na dị ka anyị e nwere mgbe ọzọ